ndị be anyị ekenekwa m aha m dr ogechi silvia eze em awụ dọkịta na-arụ na obodo oyibo agụrụ m akwụkwọ na mahadum university of nigeria taa aga m ekwu okwu gbasara ọrịa prostate n'asụsụ igbo enwere ndị na-akpọ ya agbara ma ndị na-akpọ ya akụwa prostate bụ akụkụ ahụ a na-ahụ na nwoke nwoke ọbụla nwere ihe a na-akpọ prostate ihe m ji ekwu maka ihe awụ maka na ọrịa prostate na-enye ndị be anyị nsogbu nnukwu ya wụ ndị ojii nọ n'ụwa dum na-aka enwe ọrịa prostate ị ga-ajụ m ele ebe a na-ahụ prostate ahụ mmadụ aga m eju n'onyonyo a na kọmputa m ka anyị si na ihe awụ ahụ nwoke o ihe awụ ahụ okorobịa nwoke hmm? ebe a wụ amụ ebe a na-anyụpụ mamịrị hmm? ị ahụ ya ọfụma ebe a wụ nke a na-akpọ blada ebe mamịrị na-anọ ọ dị ka tank n'okpuru blada ka enweziri prostate ok so prostate ahụ nọ n'okpuru blada prostate a bịa bụ ibu ọbịa ya kpachide ebe a na-anyụ mamịrị nwoke ahụ agaghị enwe ike ịnyụzi mamịrị ọzọ bịa kpachide ya dịka nnọọ tap m jikwa onyonyo ọzọ nekwa nke ihe a dịka nwoke akpọwasara akpọwasa kọtụọ ya haf nekwa blada ebe mamịrị na-anọ nekwa prostate n'okpuru blada nekwa amụ nwoke ebe ọ na-anyụpụ mamịrị prostate abịa bụ ibu ọbịa onye nwoke nsogbu nwoke ahụ agaghị anyụzikwa mamịrị ok a na-akpọ ya prostate enlargement ok so ka ihe ndị nwere prostate prostate buru ibu ga na-enwe n'ahụ ha ekwugo m maka ọ ga na-enye ha nsogbu inye mamịrị ha chọọ inye mamịrị ọ dịka ada anyị pụta mamịrị ahụ ọfụma ma ọ ha ga inye mamịrị ha ga ha nyetụ nwa obere ọ kwụsị